AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị n'ohere ọma nke a nke anyị nwere iji leba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ ana m asị ka onye nwe m nọnyere gị ka onye nwe m duwe gị ka onye nwe m nye gị nchekwa nke zuru oke ka udo ya chịa na ezinụlọ gị ọ ga-adịrị gị na mma ezi enyi m biko n'ụbọchị taa ka anyị lebata anya n'isiokwu nke e dekwasịrị emela ka obi gbawa ya emela ka obi gbawaa ya ọ dị otu mmadụ na-esi ahụgide ihe ata ahụhụ ndị Igbo asị na onye a na-emekela ya obi ma ọ bụ onye ahụ nke nramahụ adakwasịrị asị na o mekela m obi n'ezie o mekela m obi otu a m na-ekwu ya bụ otu ọ dị m ahụọla m ga mmadụ na-ekwu ụdị okwu dị otu a ọ dị otu nwanne anyị nwaanyị bụ ebe isi okwu nke ụbọchị taa si malite nwaanyị a lụrụ di Dịka ibe ya na-eme ma nwoke ibe m nke ya na nwaanyị ya nọ bụ onye enweghị ike ijide n'aka ndụ ya edoghị anya mgbe ha ji biri bịa mụọ nwa nke mbụ enyi m nwoke hapụrụ nwaanyị ya gbapụ nọọ afọ anọ afọ ise afọ isii tutu ya alọgharịa ngwa ngwa ọ lọtakwara nwaanyị a dị ime ọzọ ya hapụkwa nwaanyị a gbapụ nwaanyị a mụọ nwa ahụ taa ahụhụ ya lekọta nwa ahụ nwoke a na ọkwa ọtụtụ mgbe ọzọ tutu ọ na-alọta n'ihi ihe nwaanyị a na-agabiga otu enyi ya nwaanyị bịa kpọrọ ya dogide onwe ya enyi ya nwaanyị a bụ nke m na-amaghị ma ọ bụ nwaanyị nọ na di ma ọ bụ nwaanyị na-anọghị na di kama e mere ka m mata na ọ bụ ya na enyi ya nwaanyị nọ enyi ya nwaanyị na-enye aka na-elekọta ya ya na ndị mụrụ ntakịrị ya ma echere m na ndị nwe nwantakịrị nwanyị arịọla nwa ha ka ọ lọta nwa ha na-egosi ịhụnanya nke dị oke egwu ebe nwoke a nọ ma ihe ọ hụrụ ọ dịghị onye maara nọ ebe ọ bụ na ọ dị ebe nwoke a na-anọ mgbe ọbụla ọ bịara ngwa ngwa nwoke a bịara ọ bụ naanị ma nwaanyị ya amaghị ma ngwa ngwa ọ ghọtara na nwoke a abịala ọ na-achọkwara ya n'ime abalị gaa ebe ahụ jụọ m n'ụzọ dị aṅaa ọ bụ n'otu a ka esi wee mụọ ụmụaka abụọ ndị ọzọ mgbe a mụsịrị nke mbụ ma dịka ọ dị ugbu a nwoke a bịara a na-eme ka nwoke a mara sị na agwa ya erughị eru na ndị nwe nwatakịrị na-ewesara ya iwe n'ihi na ọ na-akpa agwa dịka nwoke chetakwa na ụbọchị gara aga anyị kwuru okwu nwoke itozu oke ọ bụrụ na ị leela onwe gị anya na ọ ga-adabara gị ịlụ nwaanyị ọ dịghị ụka ọ bụ ihe ị ga-eme bụ ịkwanyere onwe gị ugwu ọ bụrụ na ị pụrụ ijita onwe gị jidenu onwe gị ma ọ bụ n'ihi na ọtụtụ n'ime anyị apụghị ijita onwe anyị Chineke meere anyị amara sịkwa onye ọ bụla tozuru okè chọrọ onye ọ ga-abụ ya na ya olee otu ị ga-esi hụ onwe gị dị ka nwoke nke pụrụ inwe ezinụlọ ga-akpọpụta nwa mmadụ bịa na-ata ya ahụhụ na-eme nwatakịrị dịka a ga-asị na onweghị ikwu onweghị ibe na onweghị onye ga-ajụ gị ajụjụ n'ihe ọ bụla nke ị mere nke gbasara ezinụlọ gị ma ọ bụ n'isi nwatakịrị nwaanyị a na n'isi ụmụ ya ọ gaghị emetụ gị n'ahụ na gị na nwaanyị a mụọ na ụmụ atọ zuru ezu ihe ọ bụla na-achọ na nwaanyị bụ nwaanyị ruterenụ ka ọ mụọ nwoke mụọ nwaanyị onye nke e rutele mụọ nwoke mụọ nwaanyị ọ dịbekwanụ mgbe ị mepere ọnụ sị lekwa nke bụ agwa nwaanyị a nke na-eru eru nke m chọrọ ka ọ gbanwee nke mere m ji na-agbagharị ụjọ ji dị m mụ na ya ibikọ n'otu ụlọ ọ dịbe mgbe o mepere ọnụ sị na nwaanyị a na-achọ ime ihe ga-egbu ya ele anya ọ bụrụ na ihe dị otu a dị ọ gaghị na-ezoro abịa ọ bụkwara na ozoro bịa nwaanyị a chọrọ ya ga ọ ga-achụpụ ya gị onye mụ na ya na-atụgharị uche ghọta ebe m na-agaje ya ka m ji na-arịọ anyị n'ụbọchị taa ka anyị leba anya n'isiokwu a n'ihi na ndị nwe nwatakịrị na-ewesara ya iwe ndị nwe nwatakịrị na-eme ka amatasị n'ezie na nwa ha agaghị alaghachi n'ụlọ ahụ ọzọ na ọ dị ihe ọ bụla bụ ihe ha pụrụ ime ebe ọ bụrụ na ọ dị ebe nwaanyị a na ụmụaka nọ na ha ga na-esite n'ebe ha na-enyere nwaanyị a aka ma anyị na-agwa nwoke a na ọ kpara agwa ọjọọ na o kwesịrị ịga rịọ ezinụlọ ahụ mee ka ha mata na agwa nke ọ na-akpasị nwa ha na o wutere ya ka ha gbaghara ya gịnị ka enyi m nwoke kwuru enyi m nwoke na-agwa ndị dụrụ ya ọdụ sị ha ha jiri ụkwụ ha biko nyere ya aka gaa rịọ ezinụlọ ahụ esikwa n'otu ole aga arịọ ebe ọ dịghị onye ma ihe ibu n'obi ọ bụ agharịa ọnụ ụbọchị taa orukwechi nwa nkịta ụkwụ ọsọ ga-agbapụnụ onye bịatakwanụ iso anụkwụ ụkwụ gị ịmata ebe ị e gbalara ọ bụghị mgbe ị chọrọ ka ahụ gị ka a ga-ahụ gị ọ bụ ụdị ọnọdụ a ka mmadụ ga-etinye isi na ya biko onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ana m arịọ arịrịọ nke a na-akpọ ka unu si unu nyere m aka esi aṅa enye nwaanyị a ndụmọdụ gịnị ka anyị pụrụ ịgwa nwaanyị a bụ okwu nke ọ ga-eji wee mee ihe na ndụ n'ihi na ọ dịra nwaanyị a mfe ịlụ onye ọzọ ọ bụrụrị na ọ ga-amasị ya ịlụ onye ọzọ kpọọ ụmụ atọ ala n'ụlọ otu nwoke ịmanye na ọ dị otu nke ahụ dị ọ bụ ya kpatara o jide mkpa ka anyị leba anya na isiokwu a mata otu a ga-esi wee pịkọta ya ka ezinụlọ a dịrị n'otu n'ihi na ọ bụghị nzube nke Chineke na anyị ga-abịakọta dịka di na nwunye anyị agbasasị ya biko ana m arịọ amara Chineke n'isi gị na n'isi ezinụlọ gị ka ị na-agbalị ike gị inye anyị izu otu a ga-esi wee mee ka ezinụlọ a dị n'udo otu a ga-esi mee ka nwaanyị a matasị ọ bụrụ na di ya rapụrụ ya ọ bụrụ na ndị nwe ya sịkwa mm n'ihi na izuzu karịala ka nwaanyị a matasị n'ezie na Chineke agaghị ahapụ ya n'ọnọdụ nke a ọ nọ n'ime ya pụrụ ịgabiga ọ bụna ya bụ ihe anyị na-eji ezukọ kwa ụbọchị ịtụgharị uche ịdụrịta onwe anyị ọdụ ịgba onwe anyị ume ịhụ na ihe ga-adịrị anyị mfe biko mgbe ị na-eleba anya n'isiokwu a izu akọla gị ka onye nwe m nọnyere ma due gị n'ezinụlọ gị na-ekele Chineke onye bi n'elu igwe na ndụmọdụ nke anyị nụrụ n'ụbọchị taa imeela Chineke na-ekwupụtara anyị ndụmọdụ nke dị mma n'olu nwa gị arụ ekpere anyị na-enye n'ụbọchị taa bụ ka ị gọzie nwa gị ka ị nọnyere ya ka mara gị bara ya na ezinụlọ ya ụba n'aha Jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo maọbụ gị kọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 na ndụmọdụ nke anyị nọ n'ụbọchị taa ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ ihe mgbagwoju anya detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at com at com maọbụ arigiria at yahoo com at yahoo com n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche

otu aka kelee ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa abụ nke na-ewuli mmụọ anyị ka Chineke gọzie unu ka mara ya baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche mbọ niile na-agba ka Chineke mee ka udo ya sochie gị azụ ka ọ dịrị gị na mma biko chee ntị ka anyị rụrịta ụka n'okwu Chineke n'ihi na ọ bụ okwu nke ime mmụọ nke na-etute ndụ nke ime mmụọ nke na-emekwa ka obi ṅụrịa nke na-emekwa ka elu arụ dị mma n'ihi na okwu Chineke na-edozi mmadụ arụ ị ga-esoro m ka anyị tụlee oche na nkeji ole na ole na akwụkwọ nsọ n'isiokwu nke e dekwasịrị ị pụghị ime ka Kraịst gbanwee ị pụghị ime ka kraịst gbanwee ị pụghị ime ka jizọs gbanwee ọtụtụ mgbe ndị mmadụ na-eche na ha mee ihe ha ga-eme obi ajọọ chineke njọ ma ọ bụ ha mee ihe ha ga-eme ha kpasuo kraịst iwe ya asị na ya kwa kraịst ọzọ mba ụfọdụ ndị mmadụ na-eme mgbọpụ ha ajụ ka akwụkwọ nsọ ha lee ma iwe ga-ewe chineke ị pụghị ime ka chineke gbanwee ị pụghị ime ka akpara ya gbanwee ọtụtụ mgbe ndị mmadụ asị na ha ga-ekpekwa ekpere ọzọ iji kpasuo chineke iwe ị bụ onye kwanụ chineke anyị adịghị agbanwe soro m ka anyị gaa n'akwụkwọ nsọ n'akwụkwọ timoti nke abụọ isi abụọ anyị ga-amalite n'ahịrị nke iri gụọ ya ruo na na-asị na anyị esorokọ ya nwụkọ anyị ga-esokwa ya dịka ndụ asị na anyị na-enwe ntachi obi anyị ga-esokwa ya bụkọ eze asị na anyị agọnarị ya ya onwe ya ga-agọnarịkwa anyị asị na anyị ekweghị ekwe ya onwe ya na-anọgide n'ikwesị ntụkwasị obi n'ihi na ọ pụghị ịgọnarị onwe ya ebe mmechi ebe a na-atọ m obi ụtọ nke ukwuu Pọl na-akọwa sị na ya ga-enwe ntachi obi n'ime onye nwaanyị iji mee ka ụmụnna ya dị ike n'ime onye nwaanyị ya onwe ya daa mba ụmụnne ya daa mba adịghị ihe o mere n'ebe Chineke nọ ọ dịghị ihe o mere n'ebe Jizọs nọ n'ihi gịnị Chineke na onwe ya adịrịla adị ọ bụrụ na anyị ajụ ife ya o kwuru okwu sị na ọ gaghị ara ya ahụ ime ka nkuma bilie ọ tọfee ya n'ihi nke a adịghị ike anyị ekwesịghị ntụkwasị obi anyị ọ dịghị ihe ọ ga-eme n'ebe Chineke nọ n'ihi na ọ pụghị ịgọnarị onwe ya anyị gọnarị ya ya gọnarị anyị n'ihi na anyị enweghị ike inyere onwe anyị aka ị pụghị ịzọpụta onwe gị jizọs achọghị onye ga-azọpụta ya n'ihi na ọ bụ chi ọ dịla adị o kwesịrị ntụkwasị obi ọ gaghị agọnarị onwe ya a sị na ụwa niile ajụ ya ọ gaghị agbanwe oleekwana ihe bụ isi iwe gị nwanne m chineke anyị onye anyị na-efe kwesịrị ntụkwasị obi ị na-ewere ya iwe ọ dịghị uru ọ ga-abara gị ịgbakọta ya azụ ọ dịghị uru ọ ga-abara gị n'ihi gịnị ịgbakọta chineke azụ ọ gaghị eme ka aha ya gbanwee ọ ga-eme ka ọ ghara ịbụ chineke ọ bụ ọ bịa mere na akwụkwọ jobu akwụkwọ nsọ ji gbara anyị ama ebe ahụ na-emetụ n'obi oge niile mgbe m na-agụ ya na akwụkwọ jobu isi iri abụọ na abụọ malite n'ahịrị nke mbụ ka anyị lee ajụjụ nwoke a na-akpọ elifaz jụrụ mgbe otu n'ime ndị enyi jobu na akwụkwọ jobu ebe ahụ isi iri abụọ na abụọ n'ahịrị nke abụọ ọ si otu a ọ bụ chineke ka mmadụ na-abara n'ihe ya ọzasị ee e, kama onye nwere uche na-abara onwe ya n'ihe ọ bụ ihe a na-ekwu okwu ya mmadụ anaghị abara chineke n'ihe ọ dịghị ihe o gbochiri chineke na ikpebie si na ị ga-aba na ndụ ebighị ebi ụfọdụ ndị mmadụ na-aṅụmi n'ime mmehie chee na ha na-emeta chineke ihe ụfọdụ ndị mmadụ na-akwụ iko si ị ka m mee ya ka iwe wee chineke ụgha onye bara uru bara onwe ya onye bara n'ihe bara onwe ya onye ketara ndụ ebighị ebi ketara n'isi ya chineke adịla bụ nwee anwụghị anwụ chineke adịla mbụ bụrụ onye ebighị ebi ọkpara ya bụ onye ebighị ebi mmụọ nsọ bụ onye ebighị ebi n'ihi nke a ihe ọbụla gị na-eme iji mee ka isi n'ụzọ eziokwu pụọ ọ ga-emetụta ha n'ihi na ọ bụghị onwe gị ka ị na-eme ọ mere isi n'ebe chineke nọ enweghị isi nwanne m isi n'ebe chineke nọ pụọ adịghị aka o nyere ọtụtụ ndị mmadụ na-esogide chineke sogide ya sogide ya otu afọ afọ abụọ afọ atọ afọ anọ nke ise nke iri nke iri abụọ mgbe ụfọ o nwere ike bụ na oge agaala mụtabeghị nwa oge agaala ilubeghị dị gị si chineke na-adịghị aka o nyere ife chineke na onwe gị isi gị gbakute ya azụ gbafa n'aka arụsị ọ dịghị ihe imetere onye nwaanyị naanị ụzọ nchekwa nke ị nwere bụ isogide onye nwe anyị ruo ebighị ebi ọ bịa mere Pọl ji kwuo okwu ya sị aga m esogide ya ma ihe ma ọ na-esi ike ma ihe ma ọ dị na mma aga m esogide ya n'ihi gịnị iso ya dị mkpa nye mụ onwe m iso ya bara m onwe m uru dị ka mmadụ onye nwaanyị na-arụ ọrụ o kwesịrị ịrụ n'ebe mmadụ nọ ọ na-enyere anyị aka ọ na-achịkọta anyị ọ na-emezi anyị ọ na-agwa anyị ọrịa ọ na-enye anyị ndụ oleekwana ihe bụ ihe Chineke ji mejọọ gị iji na-achọ isi n'ebe ọ na wezuga onwe gị na akwụkwọ zefenaya isi mbụ akwụkwọ nsọ na-agbara anyị ama na Chineke ga-ewesị ndị na-ekpere ihe akpọrọ akpọ iwe tụmadị onye ahụ nke si n'iso Jehova gbakwute azụ ị na-achọ isi n'aka Jehova pụọ ị na-achọ isi n'ogige onye nwaanyị pụọ ị na-achọ ịgbakwute Chineke azụ ụfọdụ ndị mmadụ na-asị e echetakwala m n'oge dị otu a n'oge gara aga mgbe m dịrị ike n'okpukperechi gịnị mere ugbu a onye bara uru bara onwe ya ị na-efe chineke ị na-efe n'ihi ọdịmma nke gị ịjụ chineke chineke agaghị ajụ onwe ya ee e, ọ ga-anọgide na chi jizọs gwara ndị juu okwu ya ọsị unu na-asị n'ụlọ bụ ụmụ ebraham unu anọkwa n'ihu na-eme mpụ na-egbu mmadụ na-eme ihe ọjọọ dị iche iche onye gbara unu na chineke apụghị ime ka abraham nweta ụmụ site na nkume ndị ya ọ raghị chineke ahụ ime ka abraham nweta ụmụ site na nkume n'ihi nke a ọ dịghị uru ọ bara gị na-asị abụ nwa abraham ebe ị na-adịghị eme ka ebraham ebe ị na-enweghị okwukwe dịka ebraham ebe ị na-enweghị obiọma dịka ebraham ebe ị na-adịghị eso chineke dịka ebraham ọ chineke ahụ ịgbakute gị azụ ọ chineke ahụ ime ka mmadụ kpochapụ n'ụwa kama obi ebere ya na-adịgide n'ihi na ọ gaghị agọnarị onwe ya ọ ga-anọgide na-abụchi onye obi ebere ọ ga-anọgide na-abụchi nke ịhụnanya ọ ga-anọgide na-abụchi nke na-arọpụtara ụmụ ya ọ ga-anọgide n'ebe ụja ire onye na-ewepụta ihe mgbe asị na ihe adịghị oleekwana ihe o ji mejọọ gị nọgidesi ike n'ime onye nwaanyị n'ihi na ọ bụ ebe ahụ ka nchekwa nọ na udesi ike n'ime onye nwaanyị n'ihi na ọ bụ ebe ahụ ka ndụ nọ ebe ahụ ị chọrọ ịga aramahụ juru ya n'aka ekwesụ ekwesụ ga-eji gị mee ihe akaja ekwesụ ga-eji gị mee ihe egwuregwu kama chineke ga-anabata gị n'ihi na ịba uru ịbara onwe gị ị ga-abụ ihe otuto nye chineke ka ọ dịrị gị na mma ruo na ndụ ebighị ebi ka onye nwaanyị gọzie gị mere gị amara n'aha jizọs kraịst bụ onye nwaanyị onye mgbasa ozi elieze ofomba imena n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa arị ekpere mbụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị imela onye mgbasa ozi elieze ofomba onye wetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ na-echekwutara anyị na nkwa chineke bụ e na amen imeela anyị na-arịọ ka chineke nọnyere gị ka ọ na-agba gị n'ezinụlọ gị ume ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara unu ba n'aha amen ozi nke dị ụtọ na ntị onye ije ka ije doro anya n'ụlọ gbamgbakọ onye nzọpụta n'ebube gbamgbakọ alaeze ya mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yahoo dot com maọbụ A w r Naijiria at com A w na-ege ntị. gbalịa kọrọ na-ekwentị, ọ bụrụ na ị nwere ajụjụ, na-07063 637224 070 6363 7224. Maara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo